bịa ịsị na bụ nkeji isi isi ọbụla ka a ga na-erite ihe ndị a okoko bịa oko eti salat egbue m tọtọ